આજે ọkwa prọfesọ onye egwu asụ onye igbo kọnsa nwere ewu inweta m ụka nna chụ ego kpọọ m inweta m Ukenna Tinu kpọọ m onye Igbo inweta m Ukenna Goji kpọọ m onye Igbo onye Igbo ka m bụ n'elu ụwa without apology onye Igbo ka m bụ n'elu ụwa m till infinity maka na Igbo amaka mma Igbo bụ ofu Igbo bụ mgbọrọgwụ Naijiria ọnwa enụlịa ndị Igbo na-agba mbọ ndị Igbo na-achụsi ego ike ebe ndị ọzọ jelu gbalaga onye igbo ji enye ogbuli ike ebe ọ bụ na ijele iburu onye igbo malụ na obodo ahụ eti maka na gburugburu ụwa niile onwe na ebe onye igbo na-anọghị gwacha ebihe ọ bụrụgodo na lọndọn igbo nọ na down to China igbo nọ na down to Kenya igbo nọ na down to India igbo nọ na ọ bụrụgodo na Germany down to Cameroon, ya na Mozambique. Ifugo Igbo zuru mba ụwa ọnụ Igbo amaka mma Igbo amaka Igbo dị ụzọ. Igbo dị ụzọ. ụwa m ụwa asaa onye Igbo ka mma bụ nwanne m ya bụ na iweta m uke na-agba mbọ kpọọ m onye Igbo onye Igbo ka mbụ ana nna witu be precise ana edowe mgbatị egwu na igbo ka mbụ nwanne m ewo n'ime igbo ka mụrụ ndị igbo nwere egbu nwee mfụ olu na igbo nwere ife niile you ndị nke of ngwachi ekiye ọbụlụgodo ma dọkịta igbo nwere ya down to nọọsụ igbo nwere ya down to lọya igbo nwere ya down to tisha ọbụlụgodo injinia igbo nwere ya ya na prọfesọ plus biznesmen industrialist na ọnụ ndị igbo ka m jụ na ajụjụ ajụjụ ka m ji bịa n'ụlọ ya ọ gịnị kpatara oge ụfọdụ igbo bụ anyị jem anyị ifere ọ gịnị kpatara oge ụfọdụ asụsụ igbo jem anyị ifele mele onye igbo fu onye na-asụ igbo ọ bụfụ onye ji igbo agụ egwu ọsị ya na ọdị lokal ọsịrọ ya na ọdị lokal ọsị ya na ọdị igbo tiki ọsịrọ ya na ọdị igbo tiki ọsị ya na ọbụ onye ime obodo manya bụ onye jide asụsụ ndị ọzọ ọ na-asụ ya sekwu aka ọ na-amagazi ga nna ajụ okwu igbo kwuru okwu wee sị onye gbabanye ọkpọkọlọ ewelu ya kpụpụ afịfịa ụlọnụlịa ya bụ na m oke na-asụ igbo kpọọ onye igbo onye igbo onye igbo ka mbụ mana nne to be precise ana edowe mgbata ego na ịmana nwafọ orizu ọ bụ onye igwe ga na-edo orizu ọ kletus ibe ọ bụ ịnọsi limite ọ bụ onye